ozi anyị na-enwetazi ugbu a bụ na ndị uwe ojii nke Ekiti steeti anwụchiena otu onye isi ụka nke ụka a na-akpọ kraịst High Commission Church nke enwe na Araromi Ugbesi n'ime ọmụ oke na Ekiti steeti ya bụ onyeisi ụka nke na-ahụ ihe onyonyo ya ebe a bụ onye nke a na-akpọ nua ebraham asị na ebubo a na-ebo ya bụ onye ụka kpataziri ejiri were nwụchie ya bụ na ọ tọrọ mmadụ 9 bụ ndị ụka ya bụ ndị nke gụnyere ụmụntakịrị tinyekwaziere na ya nwere onwe ya bụ onye isi ụka tụbara nwunye onye isi nke ndị kwaya ime onye isi ụka anụnwa bụ noa ebraham bụ onye nke ndị otu naptip tinyere ndị uwe ojii aka ewere nwuchie ya bụ onye ụbọchị april 27 2022 n'ime ọmọ ekiti na ekiti steeti a na-akọwazi na ụbọchị a anwụchiri ya bụ onyeisi ụka nua Abraham bụ ụbọchị ọ kpọkọrọ mmadụ 40 bụ ndị ụka ya na-eme na ha jere na kampụ ebe a na-akọwazi na ọ nara mmadụ 40 ahụ bụ ndị ụka ya ihe ruru 310,000 310,000 nke ọ sị ha na ọ bụ ụgwọ nke ha ga-akwụ iji were ba alaeze eluigwe a na-akọwazi na n'ime mmadụ naanị ahụ bụ ndị nke onyeisi ụka anụnwa bụ Noah Abraham tọrọ bụ ndị nke gụnyere ụmụntakịrị bụ ndị nke a na-akọwazi na onye enụnwa bụ nua ebraham bụ onye nke sara ụmụazị ahụ isi ka ha gara inwezi ịhụnanya ọbụla n'ebe nne na nna ha nọ ha bụ ụmụntakịrị bụzi ndị nke a na-akọwa na ha hapụrụ ezinụlọ nne na nna ha were gbakwuru ya bụ onye isi ụka bụ onye nke a na-akọwazi na ọ tọrọ ha bụ ụmụntakịrị atọrọ nke na nne na nna ha amaghịzi ebe ha bụ ụmụntakịrị nọ were rue mgbe e mesịziri wee chọpụta na ọ bụ ya bụ onye isi ụka bụ onye tọrọ ụmụntakịrị ahụ a na-akọwakwazi na nwunye onyeisi ndị kwaya nke ya bụ ụlọ ụka bụkwazi nke ya bụ onye isi ụlọ ụka tọrọ. Ka anyị mere gị shout out announcement advertisement of your products chat us up on WhatsApp through 234 80 a na-emezi ka anyị mara na ka nne na nna ụmụntakịrị ndị nụnwa nke onye isi ụka anụnwa tọrọ tinyekwaziere ụfọdụ ndị ụka bụ ndị okenye n'ime ha ka e mesiziara ndị ụka wee chọpụtazie na ọ bụ onye ụka bụ onye tọrọ ụmụntakịrị bụ ndị nke ụka ya ahụ tinyekwaziere ndị nke okenye nọ n'ime ha ha niile wee tikọzie aka ọnụ ha na nwunye ya bụ onyeisi ụka bụ noa ebraham wee malitezie wee mere ngagharị iwe wee na-akpọku aka na-achị ekiti steeti na-akpọkukwazie ndị ọrụ uwe ojii nke ya bụ ekiti steeti ka a mara ka a ga-esi wee mee wee gbata ọsọ enyemaka ka ya bụ onye isi ụka nua ebraham nwee ike wee hapụ ụmụntakịrị ahụ bụ ndị nke a na-akọwa na ọ tọrọ atọrọ hapụkwazie nwunye ya bụ onye isi nke ndị kwaya na ya bụ ụlọụka ụka tinyekwaziere nwunye ndị ọzọ gasị bụ ndị nke so na ya bụ ndị onyeisi ụka tọrọ atọrọ n'ọnụ hazi ka esiri wee chọpụta na onyeisi ụka anụnwa bụ nua ebraham bụ onye nke meziri ka ụmụazị niile nụnwa bụrụ ndị nke sizi n'ebe ha na-agụ akwụkwọ ha wee pụta a na-akọwa na enwe otu onye bụ onye nke na-agụ akwụkwọ bụ onye nke rugoro 27 years n'ime ndị nke ahụ ya bụ onyeisi ụka tọrọ atọrọ ya bụ onye ka onyeisi ụka anụnwa mere ka o jezie jesi na ọha arụzi ọrụ n'ebe ọ na-arụ ọrụ maka ihi asamisi nke onye isi ụka anụnwa sara ya ka ọ hapụ ebe ahụ ọ na-arụ ọrụ ma sorozie ha wee nọrọ n'ebe ahụ ha na-eme kampụ na-enweghị ihe ọbụla ya bụ onye isi ụka na-ekwu na ọ bụ ihe ha na-eme n'ebe ahụ ha jere ya bụ kampụ karịa na onye isi ụka bụ onye nke gwara ha na dịka ha sigoro wee kwụ ya 310,000 naira na ọ bụzi ụgwọ nke ha ga-eji were baa alaeze eluigwe onye isi ndị kwaya bụ onye nke mere ka ndị nta akụkọ wee mara maka ya bụ ihe bụzi onye nke na-asị na onye isi ụka anụnwa bụ noa ebraham bụ onye nke na-ara ya nwunye ya ma mesịkwazie wee tụba ya ime dịka nwunye ya esizi wee hapụzigharị ya ụmụazị ịtọ ndị nke ọ mụrụ tupu onye isi ụka anụnwa bụ noa ebraham were kpọrọ ya ya na ya ebiri ọ bụrụzie onye nke tụrụ ime n'aka onye isi ụka anụnwa bụ nua Abraham dịka onye isi ndekwa ya anụnwa bụ Dare Iku Enayosi wee na-akọwapụta ọsị na o sonyere ya bụ ụka n'ime Kaba na Kogi steeti o wee rụzie otu ụbọchị onye isi ụka anụnwa were kpọọ ya wee sị ya na nwunye ya nwekwanụ onyinye nke ibu amụma na ịfụ ụzọ na o kwesịrị ịhapụ nwunye ya ka ọ bịa soro ya nọrọ wamontu ka ya na ya bụ onyeisi ụka wee nọkọ ma rụbazie ọrụ nke chineke emesịalụ onyeisi ndị kwaya anụnwa wee chee na ya bụ ihe onyeisi ụka anụnwa na-agwa ya bụ eziokwu nke mere o jiri wee kwete ka nwunye ya onye onyeisi ụka anụnwa bụ noa abraham ma nọnyere ya wamont n'ime wamont ahụzi ka a nọsiara o wee bụ na nwoke nụnwa bụ onye isi ndị kwaya bụzi onye nke chọpụtara na nwunye ya enwezi ka o si akpasị ya nkata nwunye aha agwazi ya okwu nwunye aha akpọkụzi ya n'ekwentị emesịarụ o wee chọpụtakwazie na ahụ nwunye gbanwere agbanwe ya bụ ihe ka ọ chọpụtazi na nwunye atụrụ gị ime n'aka onye isi ụka anụnwa mgbe ọ malitere ka o kwuo okwu n'ụlọ ụka wee gwa ndị ụka na onye isi ụka anarago ya nwunye ya ma tụwakwazie ya ime ya bụ onye isi ụka wee malite wee sị ya na dịka ọ napụtagoro ya nwunye ya n'aka ya na enweghịzi onye ọbụla nke ga-emekwe ka nwunye ya ahụ na-achitekwa azụ n'ebe onye isi ndị kwaya n'ụlọ ụka anụnwa nọkwa ọzọ nwunye onye isi ụka anụnwa bụ nua ebraham bụ Mrs Mary ebraham bụ onye nke na-ekwu na enwere otu ụbọchị bụ nke ha batara na ụlọ na be di ya mana ka ọ batazi n'abalị ụbọchị ahụ di ya were sị ya na ya si n'ụlọ ahụ wee pụọ maka na ya bụ di ya bụzi onye nke chụpụrụ ya n'ụlọ wee nabatazie nwunye onye isi ndị kwaya ka ọ bụrụzie nwunye ya na ya ga-ebi dịka ọ tụbagoro ya ime n'okwu mrs mary ebraham bụ nwunye onye isi ụka anụnwa bụ noa abraham ka ọ nọzi wee na-agwa ndị nta akụkọ na-asị na di ya gwara ya na e nwere ọrụ nke o ji n'aka na ya bụ ọrụ o ji n'aka bụ nke kwesịrị ka ya na nwaanyị nụnwa bụ isi ndị kwaya nọkọ ọnụ ma rụọ ya bụ ọrụ na ọ bụzi ebe ahụzi ka di ya nọzi wee chụpụzie ya nwa bụ Mrs Mary ebraham bụ nwunye onye isi ụka Noah e emesịziri ndị nta akụkọ wee gbawa ndị ụka anụnwa ajụjụ ọnụ ha wee na-agwazi ndị nta akụkọ na-asị na oge ọbụla isi ụka anụnwa bụ noa abraham na-agwa ha na abụrụ ha ọnụ na ajọ mmụọ na-enye ha nsogbu ya bụ ihe ka emesịara ya bụ onye isi ụka wee na-agwa ha ka ha jee na-ere prọpati ha ma na-eweta ego ha n'ụlọ ụka ya bụ ihe ka otu onye n'ime ndị ụka anụnwa na-asị na ọ tụnyego ihe ruru 7 milion naira na ya bụ ụlọ ụka o wee na-asịzi na enweghị ihe ọbụla o nwere ugbu a ofu onye nụnwa bụ onye nke na-agwa ndị nta akọ na-asị na ọ maghị ihe onye isi ụka anụnwa mere ụmụ ya nke kpatazi na ụmụ ya enweghịzi ike ị afụwu ya dịka nna ha ya bụ ihe ka ọ na-akwa arịrị na-asị na ọ na akpọkụzi naijirians niile ka agbatara ha ọsọ enyemaka ka a mara ka onye isi ụka anụnwa ga-esi wee meghasịa ihe o mere n'isi ụmụ ya ka ụmụ ya na-achịtekwa ya azụ kedu ihe ị nwere ikwu bụ ihe anụnwa ndị ụka anụnwa na-ebo onye isi ụka anụnwa ebubo dịka ha si wee na-asị na ọ tọrọ mmadụ 9 bụ ndị ụka ya nke gụnyere ma ụmụntakịrị bụrụkwazie onye nke a na-ebo ebubo na ọ bụ onye nke na-anakọsị ndị ụka ya ego na-agwa ha ka ha jere ihe niile ha nwere weta ya n'ụlọ ụka bụrụkwazie onye nke a na-ebo ebubo na ọ tụbara nwunye onyeisi ndị kwaya nke ụlọ ụka ya ime chụpụ nwunye nke ọ na-anụ anụ ma kpọrọzie nwunye onyeisi ndị kwaya ahụ dịka nwaanyị ọ na-anụzi anụ ugbu a dịka ọ tụbagoro ya ime kedu ihe ị nwere ikwu gbasara ihe anụnwa